Ị na-emeso ụmụ nwanyị otu Jehova si emeso ha? Foto na-egosi ebe obi na-atọ ụmụ nwaanyị ụtọ ma nwata ma okenye ha si ebe dị iche iche obi dị anyị ụtọ na anyị na ọtụtụ ụmụ nwaanyị ndị na-erubere Jehova isi na-efekọ ya anyị hụrụ onye ọbụla n'ime ụmụnna nwaanyị ndị ya na-arụsi ọrụ ike n'anya anyị ejighịkwa ha egwu egwu n'ihi ya ụmụnna nwoke nọ na-emere ha obiọma na-akwanyere ha ùgwù gharakwa ị na-emegbu ha ma ebe ọ bụ na anyị ezughị oke o nwere ike ị na-esiri anyị ike mgbe ụfọdụ ime otu ahụ e nwekwara ihe ọzọ mere o ji esiri ụfọdụ ụmụnna nwoke ike ime ya ụfọdụ ụmụnna nwoke toro n'ebe ọtụtụ ụmụ nwoke na-emeso ụmụ nwaanyị ka ndị ha ka dịka ihe atụ otu onye nlekọta sekit nọ na Bolivia aha ya bụ Hans sịrị ụfọdụ ụmụ nwoke toro n'ebe a na-agwa ụmụ nwoke ka ha jiri nwoke ha bụ na-akpa nganga ọ na-eme ka ha chee na ha ka ụmụ nwaanyị na-akparịkwa ha otu okenye bi na Taiwan aha ya bụ Shangzhen sịrị n'ebe m bi ụmụ nwoke na-eche na ụmụ nwaanyị ekwesịghị itinye ọnụ n'okwu ọ bụla ụmụ nwoke na-ekwu ọ bụrụ na nwoke ekwuo ihe nwaanyị kwuru gbasara otu ihe ndị enyi ya nwere ike ileda ya anya e nwere ụmụ nwoke ndị na-esi n'ụzọ ndị ọzọ egosi na enweghị ihe ha ji ụmụ nwaanyị kpọrọ dịka ihe atụ ha nwere ike ịna na-ama njakịrị ndị e ji akpara ụmụ nwaanyị obi dị anyị ụtọ na nwoke ga-agbanweli n'agbanyeghị omenala ndị obodo ha ọ ga-akwụsịla ikwere na nwoke ka nwaanyị ihe ga-enyere ya aka bụ ị na-eme ka Jehova n'isiokwu a anyị ga-ekwu gbasara otu Jehova si emeso ụmụ nwaanyị otu ụmụnna nwoke nwere ike isi mụta imeso ụmụ nwaanyị ka Jehova nakwa otu ndị okenye ga-esi bute ụzọ n'ịkwanyere ụmụnna nwaanyị ugwu olee otu Jehova si emeso ụmụ nwaanyị Jehova gosiri anyị otu kacha mma esi emeso ụmụ nwaanyị ọ bụ nna na-eme ebere ọ hụkwara ụmụ ya niile n'anya ọ na-ewerekwa ụmụ nwaanyị na-erubere ya isi ka ụmụ ọhụrụ n'anya ka anyị leba anya n'ụzọ ndị Jehova si gosi na ọ hụrụ ụmụ nwaanyị n'anya ma na-akwanyere ha ùgwù ọ naghị akpapụ ha iche Jehova kere ụmụ nwoke na ụmụ nwaanyị n'oyiyi ya o keghị ụmụ nwoke ha amara ihe ma ọ bụ nwee nka karịa ụmụ nwaanyị ọ naghịkwa na-ewere ya na ụmụ nwoke ka ụmụ nwaanyị mma o kere ma ụmụ nwoke ma ụmụ nwaanyị otu ha ga-enwe ike ịghọta eziokwu dị na Baịbụl ma na-akpa ọmarịcha àgwà ndị ọ na-akpa Jehova na-ewerekwa okwukwe ụmụ nwoke na ụmụ nwaanyị ka otu n'agbanyeghị ma olileanya ha ọ bụ ịdị ndụ ebighị ebi n'ụwa ma ọ bụ ịbụ ndị eze na ndị nchụàjà n'eluigwe o doro anya na Jehova anaghị emegbu ụmụ nwaanyị ọ na-ege ha ntị nsogbu ụmụ nwaanyị na-enwe na otu obi na-adị ha na-emetụ Jehova n'obi dịka ihe atụ ọ nụrụ ekpere Rechel na Hana ma za ha Jehova mekwara ka edee dee akụkọ ụmụ nwoke ndị gere ụmụ nwaanyị ntị na Baịbụl dịka ihe atụ Jehova gwara Ebraham ka o gee nwunye ya bụ Sera ntị ya eme otu ahụ eze Devid gere Abigail ntị n'eziokwu Devid kwuru na ọ bụ Jehova zitere Abigail ịgwa ya okwu Jizọs na-eme nnọọ ka nna ya o gere mama ya bụ Meri ntị ihe ndị a gosiri na otu Jehova si akwanyere ụmụ nwaanyị ugwu bụ ige ha ntị ọ tụkwasịrị ha obi dịka ihe atụ Jehova tụkwasịrị ife obi nye ya ọrụ ka onye aka lekọta ụwa niile o si otu ahụ gosi na ọ naghị ewere ya na di ya bụ Adam ka ya mma kama na ọ bụ onye inye aka baara Adam uru Jehova tụkwasịkwara ndị amụma nwaanyị bụ Debora na holda obi nye ha ọrụ inye ndị ya ndụmọdụ ma otu onye ikpe ma otu eze taa Jehova na-atụkwasịkwa ụmụnna nwaanyị obi na-enye ha ọrụ ụmụnna nwaanyị ndị ya ji obi ha niile na-efe Chineke na-abụ ndị nkwusa ndị ọsụ ụzọ ndị ozi ala ọzọ ha na-enye aka ese ụlọ nzukọ alaeze na alaka ụlọ ọrụ dị iche iche na-arụ ha ma na-arụzi ha ụfọdụ n'ime ha na-eje ozi na Betel ụfọdụ ya na-eje ozi n'ọfiisi ndị nsụgharị ụmụnna nwaanyị ndị a dị ka igwe ndị agha Jehova na-eji emezu uche ya o doro anya na Jehova anaghị ele ụmụ nwaanyị anya ka ndị na-adịghị ike maọbụ ndị na-enweghị ihe ha ga-emeli olee otu ụmụnna nwoke ga-esi mụta ị na-emeso ụmụ nwanyị otu Jehova si emeso ha ụmụnna nwoke iji mata ma anyị na-emeso ụmụnna nwaanyị otu Jehova si emeso ha anyị kwesịrị ịchọpụta n'eziokwu ihe anyị na-eche gbasara ha na otu anyị si emeso ha e kwesịkwara inyere anyị aka ime ya otu ahụ enwere ike ile mmadụ ahụ chọpụta ma obi ya ọ na-arụ ọrụ nke ọma ka ezigbo enyi anyị na okwu Chineke ga-enyere anyị aka ịchọpụta ihe na-adịghị mma anyị na-eche gbasara ụmụ nwaanyị na obi anyị Olee ihe anyị ga-eme iji nweta ụdị enyemaka a? Jụọ ezigbo enyi gị. Anyị kwesịrị ịjụọ ezigbo enyi anyị onye anyị ma na ọ dị obiọma ma na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị ajụ ndị dị ka olee otu i chere m si emeso ụmụnna nwaanyị? Ha nwere ike ikwu na m na-akwanyere ha ùgwù? E nwere ihe m kwesịrị ime iji na-emesokwu ha ihe nke ọma? Ọ bụrụ na enyi gị agwa gị ebe ndị nwere ike ịgbanwe, achọla ka ị zọrọ isi onwe gị, kama ime otu ahụ gbalịsi ike ka ị gbanwee na-amụ okwu Chineke ụzọ kacha mma anyị ga-esi amata ma otu anyị si emeso ụmụnna nwaanyị ọ dị mma bụ iji okwu Chineke na-atụle otu anyị si eche echiche na otu anyị si eme ihe ka anyị na-amụ Baịbụl anyị ga-amụta banyere ụmụ nwoke mesoro ụmụ nwaanyị ihe nke ọma nakwa ụmụ nwoke na-emeghị otu ahụ anyị nwere ike ịchọpụta ihe dị iche n'ihe ha mere na ihe anyị nwa na-eme ihe ọzọ bụ na Ịtụle ihe amaokwu Baịbụl dị iche iche kwuru nwere ike inyere anyị aka ka anyị ghara ịkọwaghị ihe Baịbụl kwuru iji kwado na anyị kwesịrị ị na-eleda ụmụ nwaanyị anya. Dịka ihe atụ, na Pita nke mbụ isi atọ amaokwu nke asaa, e kwuru na ekwesịrị ị na-akwanyere ụmụ nwaanyị ugwu maka na ha dị ka arịa na-esighị ike. Ihe edere n'ala ala peji sịrị, ọ bụrụ na ị chọrọ ịghọtakwu ihe okwu bụ arịa na-esighị ike pụtara, gwụọ isiokwu bụ uru nke ihe ka bụrụ ihe na-esighị ike. Ọ gbara n'ụlọ nche nke Mee 15, 2006, ghọọkwa isiokwu bụ Nduzi Amamihe dị na ya maka ndị di na nwunye nke gbara n'ụlọ nche Maachị 1, 2005. Ihe edere n'ala ala peji agwụla ihe a ọ pụtara na ekwesịrị ileda nwaanyị anya na ọ maghị ihe ka nwoke mbanụ jiri ihe peter kwuru tụnyere ihe e kwuru na ndị Galatia isi atọ amaokwu nke iri abụọ na isii ruo iri abụọ na itoolu ime otu ahụ ị ga-achọpụta na Jehova họrọ ụmụ nwaanyị na ụmụ nwoke ka ha bụrụ ndị ga-eso Jizọs chịa n'eluigwe ọ bụrụ na anyị amụọ okwu Chineke ma jụọ ezigbo enyi anyị ihe o chere gbasara otu anyị si emeso ụmụ nwaanyị anyị nwere ike isi na ya mata otu anyị kwesịrị isi na-akwanyere ụmụnna anyị nwaanyị ugwu kwesịrị ekwesị olee otu ndị okenye si akwanyere ụmụnna nwaanyị ugwu ụmụnna nwoke nọ n'ọgbakọ nwekwara ike ịmụta ịkwanyere ụmụnna nwaanyị ugwu ma ha na-eme ka ndị okenye ọgbakọ Olee otu ndị okenye si ebute ụzọ n'ịkwanyere ụmụnna nwaanyị ugwu? Ka anyị hụ ụfọdụ ụzọ ha si eme ya. Ha na-ajọ ụmụnna nwaanyị mma. Pọl onyeozi mere ihe dị mma ndị okenye ga-amụta ihe na ya. N'akwụkwọ ozi o degara ọgbakọ nọ na Rom, ọ dere ụfọdụ ụmụnna nwaanyị mma. Chegodị n'otu obe si tọgbuo ụmụnna nwaanyị ndị ahụ mgbe a gụrụ ọgbakọ ha akwụkwọ ozi ahụ Pọl dere. Ndị okenye taa kwesịkwara ị na-aja ụmụnna nwaanyị mma mgbe niile maka àgwà ọma ndị ha nwere na ọrụ ndị ha na-arụrụ Jehova ihe a na-eme ka ụmụnna nwaanyị mata na a na-akwanyere ha ùgwù nakwa na eji ha kpọrọ ihe okwu na-agba ume okenye gwara ụmụnna nwaanyị ndị a nwere ike inyere ha aka ịnọsi ike n'ofufe Jehova ihe edere na foto na-egosi ebe otu okenye na-aja otu nwanna nwaanyị mma nwanna nwaanyị ahụ na-enyere nwanna nwaanyị ọzọ nọ n'igwe ndị ụrụ aka ndị okenye jawa ụmụnna nwaanyị mma ọ na-esi ha n'obi ha na-akpọkwa okwu ahụ maka gịnị otu nwanna nwaanyị aha ya bụ Jessica sịrị ọ dị mma ma ụmụnna nwoke si nwanna nwaanyị ị na-agbalị mana ọ na-aka atọ anyị bụ ụmụnna nwaanyị ụtọ ma ụmụnna nwoke kpuo okwu ahụ dịka ije anyị mma maka otu anyị si akụziri ụmụ anyị nọ nwayọọ n'ọmụmụ ihe ọ otu anyị si agba mbọ aga akpọta onye anyị na-amụrụ ihe ọmụmụ ihe ọ bụrụ na ndị okenye akpọọ okwu ahụ ma ha jawa ụmụnna nwaanyị mma ọ ga-eme ka ha mata na ha dị mkpa nakwa na eji ha kpọrọ ihe n'ọgbakọ ha na-ege ụmụnna nwaanyị ntị ndị okenye dị umeala n'obi na-aghọta na ọ bụghị naanị ha nwere ike ịchepụta ihe dị mma ndị okenye dị otu a na-agwa ụmụnna nwaanyị ka ha kwuo ihe ha chere na-egekwa ha ntị nke ọma mgbe ha na-ekwu ya ndị okenye na-esi otu a agba ụmụnna nwaanyị ume ọ na-abakwara ha nwa bụ ndị okenye uru olee uru ọ na-abara ha otu okenye aha ya bụ adụ na-eje ozi na Betel sịrị achọpụtala m na ịjụta ụmụnna nwaanyị ihe ha chere na-enyere m aka ịrụkwu ọrụ m nke ọma ọtụtụ mgbe ha arụọla ọrụ ahụ ogologo oge karịa ọtụtụ ụmụnna nwoke n'ọgbakọ ọtụtụ ụmụnna nwaanyị bụ ndị ọsụ ụzọ oge niile n'ihi ya ha ma ọtụtụ ihe gbasara ndị bi n'ebe ha na-ezi ozi ọma otu okenye aha ya bụ Brian sịrị ụmụnna anyị ndị nwaanyị nwere ọtụtụ agwa magburu onwe ha nakwa nka ndị a chọrọ n'ọgbakọ Jehova n'ihi ya na-amụta ezigbo ihe n'aka ha ihe edere na foto na-egosi ebe otu okenye na-ege ụmụnna nwaanyị abụọ ntị na-edekwa aro ha na-atụrụ ya gbasara iji ihe nkwagharị ekwusa ozi ọma ndị okenye ma ihe ekwesịghị ileghara aro ụmụnna nwaanyị tụrụ anya maka gịnị otu okenye aha ya bụ Edward sịrị ihe nwanna nwaanyị kwuru nakwa ihe ọma nwere ike inyere nwanna nwoke aka ịghọta ihe niile gbasara otu okwu o nwekwara ike inyere ya aka ị na otu obi dị ndị ọzọ ịlụ isi mbụ amaokwu nke ise ọ bụrụgodi na okenye agaghị emeli ihe nwanna nwaanyị kwuru ọ ka nwere ike ikele ya maka ihe o kwuru nakwa maka otu o si aghọta ihe ha na-azụ ụmụnna nwaanyị ndị okenye ma ihe na-achọ ohere ndị ha ga-eji na-azụ ụmụnna nwaanyị dịka ihe atụ ha nwere ike ịkụziri ụmụnna nwaanyị otu ha ga-esi na-eduzi nzukọ ozi ubi ma ọ bụrụ na enweghị nwanna nwoke e mere baptizim nọ ya enwere ike ịkụziri ha otu esi eji ngwaọrụ dị iche iche arụ ọrụ ka ha nwee ike na-enye aka arụzi ma ọ bụ na-arụ ụlọ ndị a na-arụ na nzukọ Jehova na Betel ndị okenye azụọla ụmụnna nwaanyị ka ha na-arụ ọtụtụ ọrụ dịka ịrụzi ihe ịzụta ihe idekọ ego imepụta ihe ndị eji arụ ọrụ na kọmputa na ọrụ ndị ọzọ mgbe ndị okenye na-azụ ụmụnna nwaanyị ha na-egosi na ha were ụmụnna nwaanyị ka ndị ga-arụli ọrụ e nyere ha nakwa ndị a ga-atụkwasịli obi ihe dere na foto na-egosi ebe otu nwanna na-akụziri otu nwanna nwaanyị otu esi eji ihe eji akwọba ihe arụ ọrụ n'ebe a na-arụ ụlọ nzukọ alaeze ọtụtụ ụmụnna nwaanyị na-eji ihe ha mụtara n'aka ndị okenye enyere ndị ọzọ aka dịka ihe atụ ụfọdụ ụmụnna nwaanyị na-eji ihe a kụziri ha gbasara ịrụ ụlọ enyere ndị ọzọ aka ịrụgharị ụlọ ha ma e nwee ọdachi ịkwụrụ ụmụnna nwaanyị ndị na-eji ihe a kụziri ha gbasara otu esi ekwusa ozi ọma n'ebe ndị mmadụ na-anọkarị akụziri ụmụnna nwaanyị ndị ọzọ isi otu a ekwusa ozi ọma olee otu ụmụnna nwaanyị si ewere ndị okenye zụrụ ha otu nwanna nwaanyị aha ya bụ Jennifer sịrị mgbe m so rụọ otu ụlọ nzukọ alaeze otu okenye wepụtara oge ya zụọ m nke ọma ọ hụrụ ọrụ m rụrụ jaakwa m mma maka ya mụ na ya ịnụkọ ọrụ tọgburu m atọgbu n'ihi na o mere ka m mata na eji m kpọrọ ihe nakwa na atụkwasịrị m obi uru imeso ụmụnna nwaanyị ka ụmụnne anyị na-aba anyị hụrụ ụmụnna anyị nwaanyị ndị ji ofe Jehova kpọrọ ihe n'anya otu Jehova hụrụ ha n'ihi ya anyị na-emeso ha ka ụmụnne anyị ndị nwaanyị anyị ji ha kpọrọ ihe obi dịkwa anyị ezigbo ụtọ na anyị na ha na-arụkọ ọrụ obi na-atọkwa anyị ezigbo ụtọ ma ha chọpụta na anyị hụrụ ha n'anya ma na-akwado ha otu nwanna nwaanyị aha ya bụ venesa sịrị m na-ekele Jehova nke ukwuu na m nọ n'ọgbakọ ya ụmụnna nwoke ndị juru n'ọgbakọ ya na-agba m ume nke ukwuu otu nwanna nwaanyị nọ na Taiwan sịrị eji m obi m niile na-ekele Jehova maka iji ụmụ nwaanyị kpọrọ ihe nakwa maka ị na-akwanyere ha ùgwù ihe a na-eme ka okwukwe m na-esikwu ike na-emekwa ka m na-eji ọgbakọ Jehova m nọ na ya akpọrọkwa ihe obi na-atọ Jehova ezigbo ụtọ ma ọ hụ ka ụmụnna nwoke ndị ji obi ha niile na-efe ya ji ụmụnna nwaanyị kpọrọ ihe ma na-akwanyere ha ùgwù otu ya nwa na-eme otu okenye bi na Scotland aha ya bụ Benjamin sịrị otu ụmụ nwoke nọ n'ụwa taa na-eleda ụmụ nwaanyị anya n'ihi ya ọ bụrụ na ụmụnna nwaanyị abata n'ụlọ nzukọ alaeze anyị kwesịrị ime ka ha ghọta na anyị hụrụ ha n'anya nakwa na anyị na-akwanyere ha ùgwù ka anyị mee ike anyị niile ime ka Jehova ma na-ahụ ụmụnna anyị ndị nwaanyị n'anya na-akwanyekwara ha ùgwù isiokwu agwụla